ọlụ ndị ozi isi nke atọ ma Pita na Jọn na-arịgo n'ụlọ ukwu Chineke n'oge awa ekpere bụ oge awa nke iteghete a na-ebutekwa otu nwoke nke dara ngwọrọ site n'afọ nne ya onye ha na-atọgbọ kwa ụbọchị na nso ọnụ ụzọ ahụ nke ụlọ ukwu Chineke nke a na-akpọ ọnụ ụzọ ọma ịrịọ onyinye ebere n'aka ndị na-aba n'ime ụlọ ukwu Chineke onye mgbe ọ hụrụ Pita na Jọn ka ha gaje ịba n'ụlọ ukwu Chineke o kpee ekpere ịnata onyinye ebere ma Pita ka ya na Jọn na-elegide ya anya ọ sị lee anyị anya o wee rịba ha ama na-ele anya ịnata ihe n'aka ha ma Pita sịrị ọ dịghị ọlaọcha na ọlaedo m nwere ma ihe m nwere nke ahụ ka m na-enye gị n'aha Jizọs Kraịst onye Nazaret jee ije o wee jide ya n'aka nri balie ya ngwa ngwa ụkwụ ya abụọ na nkwonkwo ụkwụ ya wee nwee ume o wee wulie elu guzo jekwa ije o wee soo ha baa n'ụlọ ukwu Chineke na-eche ije na-awụlikwa na-etokwa Chineke ndị Juu niile wee hụ ya ka ọ na-eche ije na-etokwa Chineke ha wee mata ya na ọ bụ onye ahụ nke nọdụrụ n'ọnụ ụzọ ama ọma nke ụlọ ukwu Chineke ịnata onyinye ebere o wee gbagharị nke ukwuu ibubo nwubigakwara ha oke na arụ n'ihi ihe meworo ya rịị ma mgbe ọ na-ejide Pita na Jọn aka ndị Juu niile gbakọrọ n'ebe ha nọ n'ịba nke a na-akpọ ịba Solomon ibubo nwụrụ ha n'arụ nke ukwuu ma mgbe Pita hụrụ ya ọ zara ndị Juu sị ndị ikom nke Izrel gịnị mere ihe a na-eju unu anya ma ọ bụ gịnị mere unu na-elegide anyị anya dị ka ọ bụ site n'ike nke aka anyị ma ọ bụ dịka anyị onwe anyị na-asọpụrụ Chineke ka anyị meworo ya ka o jee ije Chineke nke ebraham na nke Isak na nke Jekọb Chineke nke nna anyị ha nyere onye ahụ na-ejere ya ozi otuto bụ Jizọs onye unu owu unu rara nye gọnarịkwa n'iru Pilet mgbe o kperere ya ikpe ịrapụ ya ma unu onwe unu gọnarịrị onye nsọ na onye ezi omume ahụ wee rịọ ka e were amara nye unu ogbu mmadụ unu wee gbuo onye ahụ nke na-eduba mmadụ na ndụ onye Chineke mere ka o si na ndị nwụrụ anwụ bilie onye anyị onwe anyị bụ ndị ama ya sitekwa n'okwukwe ekwere n'aha ya ka aha ya nyere nwoke a ume onye unu na-ele anya matakwa ee okwukwe ahụ nke sitere n'aka ya mere ka arụ ya dịzuo mma n'iru unu niile ma ugbu a ụmụnna m amatara m na unu mere ya na-amaghị ihe dịka ndị isi unu mekwara ma ihe niile Chineke buru ụzọ kwusaa site n'ọnụ ndị amụma ya niile na Kraịst ya ga-ahụ ahụhụ o mezuru ha otu a ya mere chegharịanụ chigharịkwanụ ka e wee hichapụ mmehie niile unu ka oge iwe ume ndụ wee si n'iru onye nwe anyị bịa otu a ka oge inwe ume ndụ wee si n'iru onye nwe anyị bịa otu a ka o wee zitekwa Kraịst ahụ onye e buru ụzọ rọpụtara unu bụ Jizọs onye eluigwe aghaghị ịnara nke ọma ruo oge a ga-eme ka ihe niile dị ka ha dị na mbụ bụ oge nke Chineke kwuru okwu banyere ha site n'ọnụ ndị amụma ya ndị nsọ ndị sitere na mmalite oge a Moses kwuru n'ezie sị onye nwe anyị Chineke ga-eme ka onye amụma nke dị ka mụ onwe m biliere unu site n'etiti ụmụnne unu onye ahụ ka unu ga-ege ntị n'ihe niile ka ha ra bụ nke ọ ga-agwa unu ma ọ ga-eru na mmadụ ọbụla nke na-agaghị ege ntị onye amụma ahụ a ga-ekpochapụ ya n'etiti ndị m ee ndị amụma niile site na Samuel na ndị soro ya n'azụ ka ha ra bụ ndị kwuru ha kwusakwara okwu banyere ụbọchị ndị a unu onwe unu bụ ụmụ ndị amụma na ụmụ ọgbụgba ndụ ahụ nke Chineke na nna unu ha bara mgbe ọ sịrị Abraham ọ bụkwa na mkpụrụ gị ka a ga-agọzi agbụrụ niile nke ụwa unu bụ ndị Chineke buru ụzọ were ya zitere mgbe o mere ka o bilie bụ onye ahụ na-ejere ya ozi ịgọzi unu na ichigharị unu niile n'otu n'otu ka unu rapụ ajọ ihe unu